enyi m ị bịala ndewenụ arụ ọdịkwa gị ị bịala achọrọ m ịjụ ajụjụ onye nkụzi ọ ga-adịghị mma ee achọrọ m ngwa jụọ enyi m ọ bụrụ na m ewepụta obi m nye Jizọs Kraịst emekwaghị mmehie ọ ga-enye m gịnị enyi m Chineke ga-aza gị ajụjụ a n'onwe ya n'ihi na ọtụtụ okwu ya dị n'ime akwụkwọ nsọ ya o kwere nkwa ịgbaghara gị mmehie gị niile wee sachapụ ya gịnị ka m ga-eme ma ọ bụrụ na obi m chọrọ ịga n'ihu ime ihe ọjọọ akwụkwọ nsọ Chineke zagwara ajụjụ dị otu a n'ihi na o kwuru sị m ga-enye gị obi ọhụrụ ọchịchọ obi ọhụrụ nke a bụ naanị ime ihe ziri ezi obi ọhụrụ nke a achọghị imegbu mmadụ ọ chọghị ikpere arụsị ọ chọghị ịṅụ mmanya ọ chọghị iri ngarị ọ chọghị ịkwa iko ọ chọghị igbu mmadụ ọ chọghị ịgba izu ime ihe ọjọọ ọ chọghị ịnọnyere ụzọ ochie niile na-adịghị mma nke banyere ụzọ ekwensu obi ọhụrụ nke a ga-achọ naanị ihe nke ga-atọ Chineke ụtọ na ife ya ofufe enyi m o siri m ike n'ihi ụzọ ọhụrụ nke a tikarịrị m ike Elee otu m ga-esi gaa n'iru n'ime ya okwu Chineke gwara anyị sị aga m etinye mmụọ nsọ nke Chineke n'ime gị ya onwe ya ga-abịa bikwara n'ime gị ọ ga-emekwa ka ịhụ Chineke n'anya wee na-edebe iwu ya niile ọ ga-ezikwa gị ihe nke dị mma ma nyekwa gị ike nke ị ga-eji debe ha ihe ndị a nwere ike ịbụ eziokwu ee enyi m ọ bụ eziokwu n'ihi na Chineke kwuru sị m ga-abụrụ unu chi unu wee bụkwara ndị m ụlọ ya jupụtara na akụ nke ga-enye anyị ike isogide ya naanị ihe anyị ga-eme bụ ịnara ha na ekele ị ga-enwe ike ịgba àmà banyere ya rịọ ya ọ ga-enye gị ya ị chọrọ ntachi obi mgbe ọnwa na-abịakute gị rịọ ya ọ ga-enye gị ị chọrọ amamihe rịọ ya ọ ga-enye gị nke ukwuu ị chọrọ ike nke ị ga-eji merie ike niile nke nso Chineke ga-enye gị ị chọrọ ịhụnanya ọṅụ na udo nke obi ihe niile ndị a ga-abụ nke gị ma ọ bụrụ na ị ga-atụkwasị Jizọs Kraịst obi ugbu a okwu Chineke gwara anyị sị Chineke bara ụba n'ihe ndị a niile ee n'eziokwu ugbu a ka m na-aghọta ihe ndị na-agwa m Chukwu rụrụ anyị ọrụ dị ebube achọtawo m na ọ kwadobere m ọṅụ dị ukwuu ugbu a ka m ga-anara ya enyi m obi dị m ụtọ ịhụ na ị kwuru ihe dị otu a jizọs kraịst kwuru sị rịọ a ga-enye gị ọ dịghị ihe ọbụla anyị pụrụ ime n'onwe anyị kama jizọs kraịst ga-emejupụtara anyị ihe niile ọ nwụrụ ọnwụ n'elu obe wee bupụ mmehie anyị niile emesịa n'ụbọchị nke atọ o wee si n'ọnwụ bilie n'ebe a ka anyị hụrụ ọlụ ebube ya anyị wee mara na ọ nwere ike ịlụrụ anyị ihe ndị a niile ọ dịghị ihe ọbụla anyị pụrụ ime n'onwe anyị nke ga-asachapụ mmehie anyị anyị nwere ike ịkwụ ego anyị nwere ike ime ọtụtụ ihe ọma niile dị iche iche ọ bụ naanị ọbara Jizọs Kraịst ga-enwe ike ịkwụ ụgwọ mmehie anyị niile ma ọ bụrụ na anyị narị ya n'ime obi anyị anyị ga-enwe ihe niile ma n'ime ndụ nke a ma na ndụ nke gaje bịa